ikpe mgbe odogwu nwaanyị nụọ iyi si n'ime m nwe ode ji nji mere na ọ emechaa ya tijela njọ ọhịa nwaanyị ike tukwuru ana nyụọ mamịrị na-ata nwaanyị kwue m n'isi nsị ahịa mgba ka ije nyụọ mamịrị na-ata na-erue na-ata mfekalụ mgbadike m ji eje ọgụ eje ọba eje ama pịachaa mgbadike m ọnụ kwu ihe na-ata wee nyụọ mamịrị nyụta pịacha ya ọnụ kechie ntị nwaanyị ka o jee nyụọ mamịrị na-ata nwaanyị amatụla na ka ọ nyụọ mamịrị na-ata ata ya n'ime nwaanyị etiwuo onwe ya na mkpu ụdọgbu ka nke ọrụ na akụkọ mgbe n'anya ka esiri be nwa iyi si na edi na-enwe nwanne mama nwakwa na edi na-enwe si wee nwụrụ nwanne maka edi na-agba na na enwe na ama n'elu mgbe na n'anya na ọmụ na isi m kwube ekwube asị m na edi na nkịta bịa hụrụ nwanne o ji awa idute dị n'ọhịa osuri ya ji elu ọgbọ gị dịka ụja idute nkịta na ụlọ osuri ya ji elu ọgbọ gị dịka ụja ka ezi ka anya na-enweti wee rụzie nwanne nwaokwe edi na nkịta bịa hụrụ nwanne enwe ụda amụ nke maka gịnị na mmadụ ụdị na-anọ mana ọdọ dị mgba bịara gbaghara onwe ya ụdị na-arụ ojila aka gbadobe horiwe n'elu owara aka amama ọ gịnịzi eketa onye nye ya ugo ji aba mbọ na nweta timuti keta m were ugo timu n'iti ode njinjim ode njinjim ọta ka agụ ode njinjim nnekere ụlọ odogwu na-ezighi ya ozo ajụọna gị na mbụ si gị na mamlọpụ ibe a na-etu maka onye na ị na-ene anya na ya nọka na nọka nka o tee na ibido n'ọba maka abụkpara ihu ọwụwụ si bukwu ụzọ wee wụcha ịkpara ya nnene maka ma na oya n'oriri onu m mana ọ na-enwe ọ na-enene di m ka anya ọ na-ene m anya odudu na-ene di nta nnene ya anya agwọ na-ene oke ntawu maka ihe m nwa ji enene ya anya naanị ya anya na-agbakwa ya okwu na-atụrụ ya ilu were nkata enekwa ya odogwu anya maka ibe dinta ji etinye ọkụ isi na ojebe ịgba nta ọrụkwa na ọdị anụ ibe anụ na-ekwu n'ọbịa na ọkụ di ọkụ isi o ji abụ mmadụ enu ka ọkụ na-acha ọnwa na dinta abalị ejebe na nta ya ọkwọ nnene nya ka etu ya odogwu ma ma nọkwa ibe a etu ya mana atinye na ọya dị ndị nka nụ nka n'ọchọ nke oya eme ya ọdachi ekwekwenye ya asịbụ na ọbịbịa nwa ọbịa rụta ya nke oya dị na anaghị akarịrị mma ọkụ nnene asị m na onwe ihe onwe siri ike asị na n'ibe onwe siri ike na onwe ebe ọya emenye bụ ibe na oya adịrịrị ya mfe maka na gịnị na mmiri a na-akpa aka ebe ọ na-adịlọ mmiri ike ebe ọ na-adịlọ amakpọ nke iyi dị adị oke iyi odogwu ka kene-kene mụ na ọ na mụ nụ nchiri ile jebe achịrị ma wọrọ mụ kparịba ọ na-awa bụ mmasị chete nna ọkwọ nnene abụ mmasị chete nna ọkwọ nnene maka ebu nne m ụzọ jụọ ya wa etu etu m ohe hụ m ọnụ emechaa ikuku kucha m na ntị mma kwue n'ọnụ abụ mmasị marụ na odobu maka na nna kere ike na awokecha iko bụrụ ike wee dobere nwa mgbe nwa ya esonie abụkwa nwa amarụkwa ya ọnwụ wee jete ndị odogwu maka ma agba ama n'ọkwọ mụ ka a na-etu oderi mụ odogwu na chinko mana ọ bụzie na na anambara ọ bụrụ oderi mụ na anambara eberebe gburu enyi abịa m ka nna abịanụ ọkpanụ bịa ka nna abịa igbo ahụ mụ ma ka maka nsenye na ọgwọ abụrụ m onye mgbirimgba nye aka m ji etu abụ nwa echeta nna odogwu abụ nwa asị icheta kere na nna abụ nwa asị icheta kere nna maka na ndị ọcha bịa hụrụ anyị na aba anyị si anyị na onye nwa n'ọmụgwọ kwuo anyị agbakpọ na anwụ akpọzi onye nwụrụ anwụ na onye mkpa onye nwụrụ anwụ o jewe ọkụ mmụọ nnebe anya ndị ọcha mana ọba bịara ngwa anyị n'ọrụ na anyị kpebe ekpere wee kpete ekpere anyị ga-eti pita n'ime na pita wu pita dị asọ anyị ti jọn n'ime ya jọn dị asọ ma jee na ijikere na okeneriba ji wee mgbogboo na ọkpụkpụ bụ ele igwe gbonu asịsịa dị anyị kpọọ ndị nna anyị nwụrụ anwụ na ya eje ọkụ mmụọ ọkụ njọ dị n'ime ya abụnwa sị ma arụ na odogwu abụnwa echeta na odogwu kedu ka e esikwanụ mme m maka na ọ na-awụ ụlọ mbe na na-akpụ okiriko ya dị ya n'ahụ nnene mgbede na-agba ọsọ ọ dịgodịgodo enu ọjị si n'elu ọjị daa mmadụ anọghị nso okwuo onwe ya n'isi jaket obe onwe ya onye enwe ị na-ene na mụ n'ọkọ n'ezie na igwe atụba nna dị ọbịa igwe amaka mma ndị be anya ọkwọ na ya ode yiri igwe nna ihe anọ ọbịa dịda dị n'ukwu a na-agbachidi ya odogbe mmanụkpa ka ezi meme nke ọrụ gị ka ọjamụ siri dị ije obodo oyibi gbaa n'aka mkpadobe obodo oyibo kwadocha buru ya akpa ka mpụ iro nne m wee kpọọ m nwa sị m bịa kene nna na-azụ ọjọọ ma ọja ma dịkwa n'ime ya mgbe ọ na-ajụ m ọja ma dịkwara ini n'ime ihe nna m ekuzue mbaba oji ọja eme gịnị gịnị ka ọja ya emerie kedu ibe ọ ya eji ọja jee eme kedu ibe ọ ji eji ọja mee na olu obodo oyibo ihe ejikwara ya eje n'anya anya mmiri dị nne m n'anya na-akụziri m ibe nwa m werụkwa ọja jebe werụkwa ọja jebe na pụta ụwa gị ụdị agụ na ahụ were mgbọrọja jebe na ibe ka eji abụọ asụ elu owu anụ n'osi ichie n'aka mmụwarịkwa mgbọrọgwụ bụrụ na ahụ m ụgbọ dobe ibe aka anya mmiri na-atụ nne m n'anya na-agwa m mgbọrọja tii na akpa buru ya bịaruwe na agwa ndị ọka m rutere nne anya na akụkụ ụlọ osi ọgwa m okwu egwakwa m mmanya aka na akpachata ọja njiri bịa gbuo ọja ebe niile we egwe aka ntụta karịa ndị buru m ụzọ bịa ego ka eyiri nye ọkụ ego ọja ka m ji aba mba odogwu mekwa narị odogwu dike odogwu na omekwa narị odogwu dike menenenụ omeọgọ ya mekwene maka na omeọgọ na-ahụ omeọgọ buru ichi nka omeọgọ ide emekwanụ m igo dịta ndụ odogwu ọbịa ode njinjin ekenekwe m m ka ndị igodi m na-akpa oge awa ọzọ pụta abụkpakpa m ọzọ ode maka na oyi n'ụka okenye ji agwa okenye ibe ya okwu maka n'ụka okenye zuo onye ọkụkọ m ụmụazị ahụrụ ya ya nwa okenye na-ana ụmụazị na-aso ya n'azụ na-agụrụ ya egwu okenye onye ohi ọkụkọ okenye onye ohi ọkụkọ mana ga agwarụgwarụrụ n'ọkwa anya ka okenye ji agwa okenye ibe ya okwu nyekwa okenye nke ọgọ ka o ji mkpa na-anata na eke ojeleje kụzie ka ụmụazị na-agụrụ okenye ibe ya egwu kpọọ ya okenye ibe mụ ụmụazị na-agụrụ egwu basịrị ijeruzuo ohi ọkụkọ ijeruzuo ohi nnene ọsịa na na njedire ebe na-ekpe akpa m ka inene ọkwa akụ oyibo njere kpatacha nye aka mbụ ana okenye mepe ụmụazị na-etiriri na ọkụkọ dị n'ime akpa nwa okenye were anya nyoi n'ime akpa werezie aka tii na akpa were aka ya kpichie ọkụkọ onu bụ ọkụkọ kpaga mkpagha tụọ ya kpaga mkpagha m dị ụmụazị ndị na-ebe ọkụkọ ọwụ jerụdị jigharịcha gbachi ya akpa si ụmụazị na ya bụ ụkwụ ọkụkọ ụmụazị gbara ọsọ were na na-anazi okenye were anya wee na okenye ibe ya jee n'ọkụ anya ka okenye ji agba ebe ikwuru ụdọ nwa ya marụkwa amalụ ya emezi n'ezi echi odejiji